AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie eji m obi ụtọ na-anabata gị taa bụ ohere ọma ọzọ dị iche nke Chineke nyewuru anyị iji zukọ ma tụgharịa uche na ihe gbasara ezinụlọ anyị n'ihi ụmụ iruru nramahụ ndị a ndị na-abata n'ezinụlọ anyị ihe ndị na-akpata obi erughị anyị ala ya ka m ji chọọ ka anyị kọwatụ ihe bụ ọlụlụ di na nwunye n'ụbọchị taa ịmata ma ọ pụrụ iwe anyị anya karịa ka anyị ghọtara ya na mbụ nke mere isiokwu nke ụbọchị taa ji bụrụ gịnị bụ ọlụlụ di na nwunye ọ bụ gịnị bụ ọlụlụ di na nwunye onye mụ na ya na-ezukọ gịnị bụ ọlụlụ di na nwunye a na-eme ka anyị mata sị na ọlụlụ di na nwunye bụ mgbe nwoke na nwanyị nke tozuru oke e mere ka o doo anya sị na ndị a bụ di na nwanyị nne nke nwoke ga-ama nna ya ga-ama nne nke nwaanyị ga-ama nna ya ga-ama ezinụlọ abụọ ndị a ekwekọrịta sị ụmụ anyị bụrụnụ di na nwunye n'ihi na a hụrụ na ndị a agalitela ndị a bụ ndị mkpa nke ibe ha na-akpa gị onye mụ na ya na-atụgharị uche ghọta asụsụ a mkpa nke nwoke na-akpa nwaanyị mkpa nke nwaanyị na-akpa nke nwoke a sị na ndị a agajuola birinụ ma ebee ka ụkpụrụ nke ọlụlụ di na nwaanyị si ị gaa n'akwụkwọ mbụ nke akwụkwọ nsọ bụ jenesis ị ga-achọpụta na ụkpụrụ a ka chineke tọwụrụ n'ogige iden mgbe o kere nwoke mbụ akpọrọ edam ile anya ga-achọpụta na chineke kere edam ikpeazụ o kere mmadụ ikpeazụ mgbe o kesịrịrị ihe ndị ọzọ hụ na ihe ndị a niile e kere eke ọ dịghị nke na-adịghị abụọ oke la nne ọ bụ ya kpatara ngwa ngwa eji mee Adam Chineke bịa lechaa Adam anya hụ na ihe ahụ kpatara eji mee anụ ọhịa anụ ụlọ anụ mfe nke eluigwe ihe ndị ọzọ ekere eke bụ nke na-eku ume ndụ abụọ na mkpa ahụ na-akpa onye a bụ mmadụ nke ya onwe ya kere na ọ bụrụ na ihe ndị ọzọ kere eke chọrọ enyemaka na mmadụ n'ezie ga-achọ enyemaka karịa n'ihi na mmadụ bụ isi nke ihe niile o kere eke ọ bụ gịnị ka Chineke mere Chineke wee bịa mee ka oke ụra jide nwoke a mgbe ọ dara n'oke ụra akwụkwọ nsọ mere ka anyị matasị na e mepere agụgụ Adam were otu ọkpụkpụ na mkpịrị Adam wee mee nwunye ya bụ iv akwụkwọ nsọ gakwara n'iru ime ka mmatasị na mgbe Adam hụrụ nwaanyị ya bụ iv na obi tọrọ ya ụtọ nke ukwuu ya ekuda m hmm, nke a bụ ọkpụkpụ m nke a bụ anụ arụ m n'ezie a ga-akpọ nke a nwaanyị n'ihi na o sitere na nwoke hmm, gị onye mụ na ya na-atụgharị uche na-echịkọta nkega nke akwụkwọ nsọ a asị anyị na nke a kpatara na nwoke ga-eji hapụ nne na nna ya rapara na ha nwunye ya ha ewee bụrụ otu anụ arụ chọta nke a n'akwụkwọ jenesis isi abụọ malite amaokwu nke iri abụọ na otu ruo amaokwu nke iri abụọ na anọ n'ime ka okwu a pụta ìhè gị onye mụ na ya na-atụgharị uche na agba ọhụụ mgbe ndị farisi na-achọ ịchọta Jizọs ọgụ ọjọọ n'eze ha jụọ ya nna anyị o kwesịrị ekwesị ka nwoke wezụga nwunye ya n'ọnọdụ ọ bụla Jizọs lechaa ha anya sị ha m mm, ebe unu na-agụ akwụkwọ nsọ ọ bụ na unu agụtabeghị na akwụkwọ nsọ mere ka o doo anya sị na onye ahụ mere ha arị na mbụ mere ha nwoke na nwaanyị na nchịkọta ya Jizọs n'ihi nke a ka nwoke ga-eji rapụ nne ya na nna ya rapara n'ahụ nwaanyị ya ha e wee bụrụ otu anụ arụ ha ga-abụkwa abụọ kama ha ga-abụ otu ya mere ihe ọ bụla nke Chineke kekọwụrụ ka onye ọbụla ghara ịtọsa biko gaa n'akwụkwọ Matiu isi iri na itoolu malite na amaokwu nke anọ ruo na nke isii ebe a ka ị ga-achọta ntụgharị uche anyị nke ụbọchị taa ihe ọbụla Chineke kekọtara onye ọbụla atọsala ka ị chọpụta n'ụbọchị taa gị nwa okorobịa na ọ dịghị ihe ị ga-akụwa aka sị na gị na nwunye gị agaghị ebikwa gị nwa agbọghọbịa ọ dịghị ihe ị ga-akụwa aka sị na gị na nwoke a agaghị ebikwa n'ihi na atọghị ntọala a na ọ bụ onye nọkata ya gawara iche ọ dị ihe ọzọ dị mkpa m chọrọ iwepụta ebe a n'ime ka ị mara n'ezie nwaanyị a nke Chineke nyere gị gị rọbịa bụ ihe nke Chineke haziworo ị kwesịghị iji nwaanyị a igwu egwu lee anya otu esi wepụta nwaanyị a mgbe a chọpụtara na nke a bụ ihe dị mkpa nye onye nwoke a bụ Edam Chineke wee bịa sị ọ dịghị ụzọ ọzọ m ga-esi wee nye onye a onye inye aka ọ bụ ihe sitere n'arụ ya n'ihi na a hụrụ ọdịmkpa ọ dị na Adam ga-abụ onye e nyere onye inye aka mkpa ahụ nke na-egwu ya kụm n'obi emee ka ọ daa n'ụra ọ bụrụ na ị hụọ na onye na-arịa nrịrịa nke a chọrọ ịwa ya afọ ma ọ bụ na ọ dị ihe a chọrọ ịwa n'ahụ ya ị ga-achọpụta na ndị nlekọta nke ahụike na-abịa were ihe ga-eme ka onye ahụ bụrụ onye ga-anọ n'ụra ma ọ bụ onye na-agaghị amata ụfụ nke ịwa ya ahụ enwe ike dozie ihe ahụ nke pụrụ ịkpatara ya nramahụ ọ bụ ya kpatara Chineke ji si n'ụzọ dị otu a weta nwaanyị a nye Adam ka Adam mara sị na nke a n'ezie agabigara m ihe ụfụ n'inweta nwaanyị a ebe nwaanyị a sitere na m ọ dịghị mfe iwezuga ya m wezụga nwaanyị m ọ pụtara na ezughị m oke ya mere nwoke ọ bụla wezụgara nwaanyị ya onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ma ọ bụ nwaanyị ọ bụla nke hapụrụ di ya n'ezie izu oke ọ bụ ya kpatara Jizọs ji kwugharịa okwu a ime ka ndị Farisii ghọta na ndụ ahụ nke ha na-ebi ekwesịghị ekwesị mmadụ ekwesịghị wezụga nwaanyị ya n'ọnọdụ ọ bụla n'ihi na na mbụ e mere ha ka ha dị abụọ ma n'ime abụọ a ka ha bụrụ otu ya mere mmụọ ahụ dị n'ime nwoke bụ nke dị na nwaanyị mgbe ị na-akpa nwaanyị gị aka ị na-akpa ya aka dị ka na ị na-ahụ mmụọ nke Chineke n'ime ya nwaanyị mgbe ị na-ekpebi na ị ga-emekpọ nwoke a ọnụ ị na-ahụ ya dị ka mmụọ nke Chineke nke dị n'ime gị ka anyị hapụ isiokwu a ebe a ụbọchị na-abịa abịa ka anyị lebatụ anya na ihe kpatara o ji dị mkpa na Chineke hiwere ọlụlụ di na nwunye onye okenye eze nlewemchi imela na ndụmọdụ nke iwetara anyị gbasara gịnị bụ alụmdi na nwunye ama m na anyị aghọtago ihe alụmdi na nwunye pụtara dịka chineke ji chọọ ka anyị mara ya ka anyị hụ onye agbata obi anyị n'anya ka anyị na-eme ihe ga na-atọ onye agbata obi anyị ụtọ imela onye okenye arịrị anyị n'ụbọchị taa bụ ka chineke mee ka ezinụlọ gị bụrụ nke ịhụnanya ya ga na-eto n'aha jizọs amen mara na ị nwere ike ige ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ma ọ bụkwa gị kọrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 3637224 nwa chineke ọma na-ege mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yahoo dot com at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ukwuu ndị ọbụ abụ Adventist World Radio Choir na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa na ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ ga-enye anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya lee otu n'oge a gị onye ọma na-ege m ntị ka amara Chineke bara gị ụba ka ịhụnanya ya gakwa n'ihu na ịna arụgide gị ha bụkwa ohere ọzọ dịrị anyị n'oge nke a ịnụ okwu a na-agba anyị ume n'ụbọchị niile nke ndụ anyị ka anyị kpee ekpere nna anyị nke dị nsọ onye bi n'eluigwe imeela n'ihi ikwere ka ndụ anyị wee fọọ n'oge nke a gbaghara anyị adịghị ọcha na-agazi agazi anyị niile bịa onere anyị n'oge a dịka anyị na-aga ịnụ okwu gị ka anyị wee nụtara onwe anyị ndụ na ọganihu n'aha Jizọs bụ onye nwe anyị amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ ndị Efesọs isi anọ amaokwu nke mbụ na nke abụọ akwụkwọ ndị Efesọs isi anọ amaokwu nke mbụ na nke abụọ ya mere mụ onwe m bụ onye mkpọrọ n'ime onye nwe anyị na-arịọ onu ka unu jegharịa dịka o kwesịrị ọkpụkpọ nke a kpọrọ unu n'obi dị umeala ịdị nwayọọ niile na ogologo ntachi obi na-anagiderịta ibe unu n'ime ịhụnanya isiokwu anyị n'ụbọchị taa bụ ihe ndidi chọrọ ihe ndidi chọrọ Anyị ekwuola okwu ndidi, ndị mmadụ na-azakwa ndidi n'aha. elee ihe ndidi chọrọ iji mee ka aha a zara ma ọ ihe nlụpụta a na-achọ dị ike ma zie ezie bụrụ ihe a ga-enweta? N'ihi na ụwa anyị nọ n'ime ya taa, onye ọbụla nọ ị na-agba agbaraga n'elu agbaraga n'ala etinye mkpu onye a na-eti ka o tikarịa ibe ya, onye a na-eti ka olu ya ka. elee ihe ndidi gụnyekọrọ? Ndidi gụnyekọrọ inwe obi umeala, ịdị nwayọọ, ịgbaghara mmehie, na iburita ibu dịka anyị hụrụ ya n'akwụkwọ Efesọs. Pọl mere ka anyị mara na ya onwe ya, onye mkpọrọ nke ozi ọma onye mkpọrọ nke jizọs kraịst ọtụtụ n'ime anyị ndị mara ndụ pọl nke ọma bụ mgbe ahụ o chegharịbeghị ihe ọ bụla ọ chọrọ ime akaọkụ akaọkụ ọ natala ikike o na ya mana mgbe ọ bịara bịa nwee nchegharị ya baa n'izi ozi ọma a na-eke ya ụkwụ kee ya aka buru ya gaa n'ụlọ mkpọrọ mgbe ụfọ apịa anyị ihe pịakasịcha anyị ahụ mana n'agbanyeghị ihe ndị a niile o nwere ndidi nwee obiọma wetu onwe ya ala na-eje ozi ya n'ihi ogugo nke Pọl ruru tupu ya bịa nwee nchegharị n'ụzọ nke Kraịst ọ bụrụ ihe o ji mpako bata n'ime ya ikwuru ya okwu ga ịbụ ihe dị ike mana o wetuchara onwe ya ala nke pụtara na tupu a na-arụ ihe o kwesịrị ịrụ tupu a na-asị na onye a nwere ndidi a ga-ehụrịrị mmụọ nke iweta onwe onye n'ala mmụọ nke ịdị nwayọọ ọ bụkwa ihe ị na-eme ihe n'ike n'aka ike na ọkpaka ike ọ bụkwaghị otu ahụ mmadụ kwesịrị inwe obi umeala na-enwe nnagide ọrụ ya bụ ihe gụnyekọrọ n'inwe ndidi ndidi apụtaghị na mmadụ agaghị inwe nsogbu ma ọ bụ ihe ịma mgba niile ndị ga-eche ya n'ihu mana ọ ga-eji obi umeala ọ ga-eji nwayọọ na-ahazi na-aga na-eso ụkpụrụ ihe ndị a niile ọ bụ ọnwụnwa nke na-achọ ilepụta ma mmadụ etozuola oke ma mmadụ etoruola ogugo ahụ a na-ele ya anya dịka onye tozurula oke ọ bụ oge nke mmadụ ga-eji gosi onwe ya na o nwere mmụọ ọ masịrị ya ime ihe dị ka onye toro torola eto ndidi n'aka nke ọzọ onye enweghị ndidi ọ na-egosipụta na o tozubeghị ọ dị ihe ka kọrọ ya n'ime ọ dị ihe ọ ka na-achọ n'akwụkwọ ndị Rom isi iri na anọ amaokwu nke mbụ ọ sị anyị ma kpọbatanụ onye na-adịghị ike n'okwukwe ya nke pụtara na ndidi dabere n'ile ọnọdụ onye nke ọzọ ị nwere ike ime ihe ị nwere ike ikwenyere ihe ọ dịka ihe ziri ezi ị ga-ịkọta ya sị ee ihe a ziri ezi mana izu nke onye nke ọzọ eruchabeghị otu ahụ ọ gụnyekọrọ ndidi iji mee ka onye a ghọta ihe a na-ekwu okwu ya n'ihi na izu gị na ya aghaghị ndidi danyere na ile adịghị ike mmadụ gị nwekwa ike chere ya n'ịma atụ ọ bụrụ na oke mmadụ dị iri afọ atọ maọbụ iri afọ atọ na ise na nwa dị afọ ise na-aga njem ka e were ya na ihe a ha na-aga dị mkpa chi na-eji onye dị iri afọ atọ na ise maọbụ iri afọ atọ agaghị ile anya na nwa dị afọ ise ga ịgasị ike maọbụ gbaa ọsọ dịka ya onwe ya nwere ike iji gbaa ọsọ maọbụ chee uche si lee na ihe na-emebi ma ọ bụrụ na anyị emeghị otu a dịka ya onwe ya bụrụla okenye mana ndidi gụnyekọrọ na oke mmadụ a gị wetakwa onwe ya n'ọnọdụ nwa ya dị afọ ise mara otu ọ ga-esi mee ya ka ọ ghara ịdịrị ya oke ike ka nwa ghara ibe akwa si na ị na-emegbu m emegbu ya gbafe ọsọ ọ ga-ịma na nwa afọ ise agaghị ịchụkwụta ya ya enwe ndidi soro ya mee ihe niile nwa afọ ise nwee ọṅụ nwee obi ụtọ nwee ịtụkwasị obi n'ebe ọ nọ ya nwa na onwe ya enwekwa ọṅụ na o mee n'ihe o nwere ike ime ndidi na-eweta ọṅụ nye mmadụ abụọ ndị na-emerịkọta ihe, ma onye a na-ewuli elu ma onye na-ewuli onye nke ọzọ elu, ọ bụ ihe nlụpụta ndidi, dịka anyị na-ahụ na ndidi bụ mkpụrụ nke Mmụọ Nsọ. Ndidi kọrọ n'ime ụwa taa n'ihi na ụwa achọghịkwa ndidi, ndị ntorobịa achọghị ndidi, ndị nne na nna achọghị ndidi. nne na nna enweghị ndidi nye ụmụaka ha ụmụaka enweghị ndidi nye ndị nne na nna ha ya na-eme ka ụwa na-adị n'ọgba aghara na-adị na gbalụgbalụ gbalụ na-enwe nsogbu mmadụ gị lọkwa n'ụlọ ya obi agaghị eru ya ala n'ihi gịnị enweghị ndidi nwata agaghị inwe ndidi nye ụlọ akwụkwọ ma ọ bụ ebe ihe ndị ọzọ ebe ụlọ ọrụ n'ihi ya ka o ji dị mkpa mgbe anyị na-anụ okwu a ka Chineke nye anyị mmụọ ya ka anyị nwee nwee ndidi ka ihe wee dịrị anyị na mma ka anyị kpee ekpere onye nwe anyị imeela n'ihi ịchọrọ ka anyị nwee ndidi gị nye anyị Jizọs nye anyị obi umeala na mweda onwe onye ala ka ihe wee dịrị anyị na mma n'aha Jizọs bụ onye nwe anyị ndị ụtọ ka anyị ji na-ekele onye mgbasa ozi chukwu na-enye arụkwe na ọma nke wetara anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka chineke na-eduzi gị ka ịhụnanya chineke nọnyere gị ka amara ya bara gị na ezinụlọ gị ụba gị nwa chineke onye gere ntị anyị na-arịọ ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike amen unu anụla ozi unu anụla ozi ka anyị na-ewetara unu

ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 07063637224 mara na ị nwere ike ige ozi ọma nke na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo